Ndewo kekime aha bụ ije onye na-ewetara gị nkụzi Igbo taa bụ oge ụmụaka okay taa bụ oge ụmụaka ọ bụrụ na ị nwere ụmụaka kpọpụta ha ka anyị gụọ egwu o okay egwu anyị ga-agụ bụ nke ndị bekee na-agụ if you're happy and you know it mana anyị ga-agụ ya n'Igbo ngwa mhm. onye ọbụla kwadowe ị mm-hmm. na-enwe aṅụrị kọbaka. na-enwe aṅụrị kụbaka ị na-enwe aṅụrị ọ bụrụ na ị chọrọ ịgwa ya ị na-enwe aṅụrị kụbaka ị na-enwe aṅụrị gbabegu egwu ị na-enwe aṅụrị gbawa egwu na-enwe ọ bụrụ na ị chọrọ ịgwa m ya ị na-enwe aṅụrị gbawa egwu ị na-enwe aṅụrị wulielu. ị na-enwe aṅụrị wulielu. ị na-enwe aṅụrị ọ bụrụ na ị chọrọ ịgwa m ya ị na-enwe aṅụrị wulielu. ị na-enwe aṅụrị kwuo ise ise na-enwe aṅụrị kwuo ise ise na-enwe aṅụrị ọ bụrụ na ị chọrọ ịgwa m ya ị na-enwe aṅụrị kwuo ise ise ị na-enwe aṅụrị mee ha ncha ise ị na-enwe aṅụrị mee ha ncha ise chọrọ ịgwa m ya ị na-enwe aṅụrị mee ha ncha ise kụọrọ onwe gị aka pam pam pam pam pam ye ka ọ dị o na-asụkwa Igbo ha mhm. ga-ahụ ka ọ dị ka ọ dị